AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga ejiwe leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwụ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa igbo ibe m anyị abịakwala ọzọ n'ụbọchị taa ịgakwa n'iru na ntụgharị uche nke ukwu nke ezinụlọ ana m asị ka otuto dịrị onye nwe anyị onye bi n'eluigwe onye hụrụ anyị n'anya n'ezie ana m asị ka otuto niile bụrụ nke dịrị chineke n'aha jizọs n'ụbọchị taa dị ka anyị na-aga n'iru ileba anya na ihe gbasara ngọzi na nkọcha otu mmadụ si abụrụ onye a gọziri agọzi ma ọ bụ bụrụ onye a kọchara akọcha anyị atụleela isiokwu a site n'akwụkwọ abụọ dị iche iche na agba ochie ka anyị lebata anya ihe gbasara ngọzi na nkọcha na agba ọhụụ na agba ọhụụ anyị pụrụ ịchọpụta sị na ihe ndị ahụ a na-eji eme oriri nsọ mgbe ọ bụla anyị na-echeta ọnwụ nke jizọs nwụrụ n'ihi anyị bụ ụzọ nke chineke si na-eme ka ngọzi ya rute mụ na gị ọ bụrụ na anyị leba anya na akwụkwọ ndị kọrịntị nke mbụ isi iri amaokwu nke iri na isii ọ dị ihe pọl kwuru ebe ahụ akwụkwọ ndị kọrịntị nke mbụ isi iri amaokwu nke iri na isii pọl na-asị ebe ahụ iko nke ngọzi ahụ nke anyị na-agọzi ọ bụghị nwekọ ọbara kraịst achịcha ahụ nke anyị na-anyawa ọ bụghị nwekọ arụ kraịst n'ihi na anyị na kraịst na-enwekọ ihe n'ihi na kraịst bịara nwụọ ọnwụ n'ihi mụ na gị ọ bụ ya kpatara mgbe ọbụla dị ka adụrụ anyị ọdụ n'akwụkwọ nsọ anyị na-enwe nnọkọ nke oriri nsọ ihe anyị bụ n'obi na-eme nke a bụ icheta ihe jizọs gabigara n'ezie aga m asị na mgbe ọbụla a na-eme ememe nke oriri nsọ na ọ kwesịrị ịbụ oge nke ọṅụ oge nke inye chineke ụtụtụ na nsọpụrụ n'ihi obi ọmịiko ya n'ihi obi ebere ya n'ihi amara ya ebe anyị nọ ọ bụrụ na jizọs anwụghị amaghị m ihe gara abụ olileanya mụ na gị n'ụbọchị taa ya mere mgbe ọbụla a na-eme ememme nke oriri nsọ ka anyị bụrụ n'obi sị na anyị ga-abụ ndị ga-eketa ngọzi nke chineke site na nwekọ nke anyị na-enwekọ na arụ n'ọbara jizọs kraịst n'ihi na onye ọbụla nke ji okwukwe soo ihe ndị a niile keta oke na ememme dị otu a n'ezie onye ahụ ga-abụ onye nke na-eketa ngọzi site n'aka chineke iko anyị na-anara achịcha nke anyị na-anyawa gị onye mụ na ya na-atụgharị uche ihe ndị a bụ ihe na-eme ka anyị keta ngọzi site n'aka onye nwe anyị nke bụ ọgbụgba ndụ ọhụụ ahụ nke anyị na onye nwe anyị nwere achọrọ m ime ka o doo anyị anya n'ụbọchị taa na ihe ndị a niile anyị na-agọwasị ọ dịghị nke aghụghọ dị na ya ma ọ bụ nke a na-anaghị eme ka o doo anya ngọzi nke anyị na-eketa n'ebe Chineke nọ ọ bụkwanụghị mmanya nke nọchitere ọbara kraịst ma ọ bụ achịcha nke nọchitere arụ kraịst bụ ebe ngọzi a si na-erute anyị aka kama ngọzi ndị a na-erute anyị aka ma ọ bụrụ na anyị ghọtara ọchịchọ nke chineke dị ka akwụkwọ nsọ si mee ka o anya anyị ewere okwukwe na nkwanye ùgwù na nrubeisi nara ihe ndị a nke e nyere anyị bụ ihe nke anyị na-ahụ anya chetakwa gị onye mụ na ya na-atụgharị uche na anyị na-eme ka ọ pụta ihe na ọ bụghị naanị site n'okwu ọnụ ka a na-eji eme ka nkọcha fere mmadụ ma ọ bụ ngọzi na ọ dị ihe ndị a na-ahụ anya nke bụ oriri nsọ achịcha na ọbara nke kraịst nke anyị na-eji echeta ọnwụ kraịst nwụrụ n'ihi anyị n'akụkụ nke ọzọ ego n'akwụkwọ ndị kọrịntị nke mbụ isi iri na otu amaokwu nke iri abụọ na itoolu pọl kakwa na-adọ anyị aka na ntị gbasara ihe ndị a eji na-eme oriri nsọ ndị kọrịntị nke mbụ isi iri na otu amaokwu nke iri abụọ na itoolu ọ sị n'ihi na onye na-eri na-aṅụkwa ọ na-eri na-aṅụkwa ikpe nye onwe ya ma ọ bụrụ na ọ tụleghị arụ ya ọ bụ ya kpatara ọ bụrụ ebe mụ onwe m na-efe ofufe tutu enwee ọgbakọ a nke oriri nsọ a na-eme ka o doo anya nye ndị mmadụ otu izu iji kwado onwe anyị ka onye ọbụla nke na-eri bụrụ onye ga-atụlewori arụ ya bụrụ onye ga-abụwori onye bịakwutere Chineke ayọchasịa ya wepụ ihe ndị ahụ nke ga-eme ka ọ bụrụ onye ga-erite nkọcha n'ihi na nkọcha na-eso ya ma ọ bụrụ na iketara oke na ofufe dị otu a na-abụghị n'obi dị ọcha ya mere gị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa biko ka anyị nwee nlekere anya na-ahazi ndụ anyị n'ụzọ ndị ahụ nke ga-abụ n'ọnọdụ ọbụla nke anyị nwetara onwe anyị ka o wetara anyị ngọzi na-abụghị nkọcha ihe ọ bụla nke dabara anyị abụrụ nke eluigwe ga-eji obi ụtọ hazie ya alụpụtara anyị ngọzi mgbe ị na-eme nke a ka chineke gọzie gị ekele n'ọtụtụ dịrị chineke onye kere eluigwe n'ụwa imela onye okenye eze nlewemchi na ndụmọdụ nke ezinụlọ nke iwetara anyị n'ụbọchị taa karịa ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ọ na-agba gị ume onye ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ajụjụ nke na-agbagwoju anya ịchọrọ ka anyị leba anya gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 n'ọnwayọ mgbe anyị ga-ewetara gị abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị abụ nke ga-eme anyị obiọma ma nabatakwa onye mgbasa ozi nwa chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ onye ọma na-ege ntị mara na ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ arigiria at yaho com arigiria at yahoo dotcom maọbụ arigiria at gmail dotcom Miri, ye, si a amara chineke dịrị ndị end time children choir unu emeela na abụ ọma nkunu nyere anyị n'ụbọchị taa ka anyị na-aga n'iru na ihe ọmụmụ nke si n'okwu gị ka inye anyị mmụta nke zuru oke ka ịkwadobe anyị iji okwu gị bie ndụ n'ụwa nke a nke ọchịchịrị gbachiri mere anyị nke anara ekele n'aha jizọs ana m anabata ndị enyi anyị ọzọ n'ụbọchị taa na oge awa nke pụrụ iche eji gaa njem n'ime okwu nke onye nwe ịghọta ihe ndị kwesịrị anyị itinye n'ọlụ maka ọdịmma anyị onye nwanyị nwụrụ hụrụ anyị n'anya echiche niile n'ụbọchị abụ ka anyị laa n'iyi onye nwe anyị mara na ihe na-akpa anyị wee dị mbụ nwee echiche ọma banyere anyị ya mere taa ka anyị na-agbakọ ana ọka arịọ ka ntị soro anyị n'ihe ọmụmụ dị dị otu a ka ọ dịrị gị mma anyị na-abịa iwere ihe ọmụmụ anyị na akwụkwọ azaya isi nke iri isii ọ bụ okwu ka anyị na-ekwu oge niile ọ na-atọ anyị ụtọ ọ na-adịkwa anyị mma mana o nwere ihe ole na ole nke anyị ga-arụtụ aka ebe a n'oge awa n'amaokwu nke mbụ n'ebe a anyị ji aka aza ya isi iri isii n'amaokwu nke mbụ ọ sị binie nwee n'ihi na ihe gị abịawo ihe dịka anyị nọ n'ihe dịka anyị na-etinye ọkụ anyị na-ahụ ụzọ ọchịchịrị agbachighị nke a abụghị ụdị ihe ma ọ bụ ife ke onye nwe anyị si ma anyị bilie nwee ọ bụghị mgbe anyị gbanyere ihe anyị ji ahụ ụzọ ma ọ mgbe anyị tinyere ọkụ nke anyị ji esi ihe anyị asị ehe na anyị ekuniela ka anyị tinyewo ọkụ ka anyị hụ ụzọ ọbụna gabiga ọchịchịrị nke abụghị ụdị ihe nke onye nwanyị na-ekwu okwu ya n'ezie ụwa na mmalite okike onye nwanyị si na ọchịchịrị gbachiri ebe niile ma mmụọ ya wee jegharịa na ọchịchịrị onye nwanyị wee sị ka ihe dị ihe ka onye nwanyị chọrọ n'ime ọnọdụ anyị n'ebe anyị na-ewere ọnọdụ dịka ụlọ anyị n'ihe omume anyị na ndụ anyị ihe na akwụkwọ nsọ mere ka anyị mara ngwa ngwa anyị nabatara okwu nke onye nwanyị na ihe ga-enwu n'ime anyị ke na-egosi na okwu nke onye nwanyị bụ ihe nke mbụ nke dị mkpa n'ime ndụ anyị ịnabata okwu nke onye nwanyị ọ bụla anyị na-anụ ụda okwu nke onye nwanyị na anyị ga-eche ntị nụta ya bịa ndụ n'ime ya ihe ga-abata wezụga ọchịchịrị gbachiri obi ọ bụ n'ihe nke obi ka onye nwanyị chọrọ ka ọ na-enwu enwu ka ọ ghara enyo anyụ ka anyị nwee ike dị n'ọnụnọkụ ọkụ n'obi ịmụ okwu onye nwanyị ịmara ya na iji ya jee ije ọ bụrụ na anyị adaa mba n'ịmụ okwu nke onye nwanyị ọ gaghị enyere anyị aka ibili ọchịchịrị ga-erukpu anyị anyị ga-azọghị ụkwụ mmerụ arụ dị iche iche ga-abịa onye nwe anyị nwụtara anyị na anyị bụ ndị na-amaghị ihe ndị na-anabatabeghị kraịst o wee kpọọ anyị dịka ndị ala ọzọ ma ngwa ngwa anyị nabatara kraịst anyị abụkwa gị ndị ala ọzọ anyị ga-abụ ndị enyi nke kraịst ihe nke kraịst ga-ewere ọnọdụ n'obi anyị na anyị n'ihe omume anyị n'ebe anyị na-azụ ahịa n'ebe anyị na-arụ ọrụ n'ihi na anyị ga na-egosi rie na ihe nke onye nwe anyị nọ n'ime anyị anyị abụrụ ihe nye ndị ọzọ ka anyị si ebi obi ka anyị si ekwu okwu ka anyị si eyi akwa ihe ọbụla nke anyị na-eme ga na-egosi n'ezie na anyị esiwo n'ọchịchịrị bilie na anyị anabatawo ihe na ihe nke onye nwe anyị abịawo na ọchịchịrị agaghị erukpukwa anyị ọzọ ọ dị mkpa na anyị ga-eche ntị mara mgbe anyị na-anọ n'ọchịchịrị mara mgbe okwu nke onye nwanyị na-agwa anyị ka anyị si n'ọchịchịrị pụọ onye nwanyị hụrụ mmadụ n'anya onye nwanyị nwere echiche ọma n'ihi na n'akwụkwọ jeremaị isi nke iri abụọ na iteghete na nke iri na otu onye nwe anyị mere ka anyị mara na e mara ọ na-enwere echiche ọma nke a na-echere anyị echiche nke dị mma echiche nke ọganiru echiche nke ịdị ndụ echiche nke inwe ọṅụ echiche nke ịbụ ụba echiche nke ihe ọma dị iche iche imere anyị onye nwanyị dị mbụ kwadebere anyị ihe mgbe ihe nke onye nwanyị batara n'ime anyị echiche anyị niile ga-agbanwe ọnọdụ anyị ga-agbanwe anyị ga-abụ ndị na-aṅụrị ọṅụ n'ihi na anyị nọ n'ihe anyị bụ ndị ga na-aṅụrị ọṅụ n'ihi na anyị amarawo okwu nke onye nwanyị anyị anyị bụ ndị ga-aṅụrị ọṅụ n'ihi na anyị na-eri ya dịka nri nọ na-eju anyị afọ nọ na-ebinyere anyị nọ na-eduzi anyị ụzọ onye na-eje ije n'ọchịchịrị ga-akpọbi ọkpa ya o nwere ike daba n'olulu o nwere ike nwee mmerụ arụ ha dị iche iche mana ngwa ngwa ihe nke onye nwe anyị batara anyị ga-anọsara arụ anyị ga-eje ije anyị agaghị ahụta ọchịchịrị ọzọ onye na-etinye ọkụ nke eji ahụ ụzọ mgbe ọchịchịrị gbara ga-aga ije ya nke ọma mana ihe nke onye nwa ihe nke okwu ya karịrị ihe nke a na-etinye site na ọkụ a dị iche iche ihe nke sitere n'anyanwụ ihe nke sitere n'ọnwa ihe nke sitere n'ihe ọbụla nke eji ahụ ụzọ ihe nke onye nwanyị ọbịa gosi anyị bilie nwee n'ihi na ihe gị abịawo ka ọchịchịrị nke na-akpachi ebe niile n'ime ụwa ghara ịgbachi anyị dịka ụmụ chineke n'ime nke a anyị ga-ahụ ịdị mma nke chineke a ga-akpọ anyị ndị ala ọzọ ndị mba ọzọ ndị na-amaghị chineke kama a ga-akpọ anyị ndị nabatara onye nwanyị site n'okwu ya anya na-ahụ kraịst anya ugbu a ma site n'okwu nke kraịst ihe ndị anyị gụtara n'akwụkwọ ọzọ ga-eme ka obi anyị jupụta n'ezie na okwu ahụ nke anyị na-agụ okwu nke a ka anyị ji aka na ọ bụ ìhè nke na-edozi okporo ụzọ anyị nke na-egwezuga ihe mkpobi ụkwụ ịla n'iyi ọchịchịrị ụwa taa jupụtara n'ọchịchịrị ọ dị ndị nabatara ọchịchịrị ma na-ebi ndụ na-eje ije n'ọchịchịrị mmadụ ndị dị otu a pụrụ izute ihe la n'iyi mana ọ gaghị abụ ihe kwesịrị anyị izute ihe na-ala n'iyi ọ gaghị abụ echiche nke onye nwaanyị ka anyị gabiga na mmerụ arụ ha dị iche iche kama ọ ga-abụ olileanya nke onye nwe anyị na oge niile dịka ụmụ ya na anyị na-anọrịkọta n'ihe na anyị na-emerịkọta ihe dịka ndị ihe na-edu ndị na-anọrịkọta na ihe nke onye nwanyị na-abụghị na ọchịchịrị ọchịchịrị adịghị mma ọchịchịrị nwere ihe dị iche iche nke ọ na-eme n'ime mmadụ ọchịchịrị pụrụ ime ka agụọ gụọ mmadụ onye nọ n'ọchịchịrị nwere ike ọ gaghị akpata ihe ọ ga-eri ọ na-erugharị n'ọchịchịrị n'ihi ọ maghị ihe ọ ga-eme o nweghị ntọala nke zuru oke echiche ọma niile nke chineke nwere n'ebe ọ nọ abụrụ ihe lara n'iyi ọ bụrụ na anyị na-eriba ama n'okwu onye nwanyị na ya nwere echiche ọma echiche ọma nke onye nwanyị pụrụ ịgbasa webata ìhè wepụ ọchịchịrị anyị aṅụrịa anyị etoo chineke anyị asị ya o onye nwanyị ịbụ onye kwesịrị ntụkwasị obi n'ezie ịhụrụ m n'anya ka ihe a ya ike ka anyị chụpụ ọchịchịrị n'ime anyị onye nwanyị ga-eme nke a ọ bụ na arịrịọ na nkwudosi ike na ige ntị na ime ihe onye nwanyị chọrọ ka anyị ga-eji nweta ihe nke onye nwanyị anyị anyị enwe ike nwee nwufere ndị ọzọ ndị ọzọ wee hụta ihe nke dị n'ime anyị ha wee si n'ezie chi nke anyị na-efe bụ chi kwesịrị ntụkwasị obi ha esoro anyị fee chineke mee nke a nye ọtụtụ mmadụ bụrụ ihe n'aka nri n'aka ekpe n'ezinụlọ n'ebe ọnọdụ ahịa n'ebe ọnọdụ ọrụ dị onye nwaanyị ga-eme ka ị nwee mgbe ị na-enwu ị ga-adọtara onye nwaanyị ọtụtụ mkpụrụ obi ka ọ dịrị anyị otu a ka anyị na-eche ntị ka anyị na-etinye n'ọlụ arịọ m ka amụrụ onye nwaanyị bara anyị ụba n'aha jizọs kraịst bụ onye nwaanyị eme nwa chineke ọma na-ege ntị ka anyị legide jizọs anya site na n'ime kraịst ka ihe anyị dị ka anyị gbalịa gee ntị n'okwu chineke ọ ga-enyere anyị aka imeela onye mgbasa ozi chukwuemeka ngozi aja onye okenye ka chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ọ na-agba gị ume n'ihe ọ bụla nke ị na-eme n'ime ụwa anyị nọ n'ime ya ezi enyi m mara na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 070 07063637224 mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ọ bụrụ na ị nwere ajụjụ nke ị chọrọ ịjụ maọbụ na ị na-achọ onye gị na ga-amụ akwụkwọ nsọ Chineke detara anyị akwụkwọ na awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dọtcọm maọbụ awrnigeria at gmail com ka chineke nọnyere anyị n'aha jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosmary guine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo